Igbuzo bụ otu obodo n'ime osimiri North Local Government Area na Delta Steeti. Akụkọ gboo kọwara na ọ bụ otu nwoke aha ya bụ Umejie bụ onye mụpụtara Igbuzo. Umejie bụ nwa eze isu n'ime Anambra Steeti mana maka o gburu mmadụ nna ya achọọ ya na ya bụ ala. Mana nna Umejie bunyere ya otu ite ọgwụ ọ gwara ya n'ebe ọbụla ite ọgwụ a dara n'ala ka ọ ga-ebi ọ bụ ala a ka ite ọgwụ a dara igbu ụzọ nwere ọtụtụ ebe ndị obodo a ji ete ọnụ n'obodo ha amaka ebe a bụ mmiri na-asọ asọ akpọrọ ọkpụ ụzọ ndị igbuzọ nwere nkwenye na mmiri a na-ebute afọ ọma onweghị onye mara ebe bụ isi mbido mmiri a a kọwara na ndị gara ịchọpụta isi mbido mmiri a n'oge gboo alọtaghị na ndụ Ụlọelu a bụ ụlọ elu nke mbụ n'ala Igbuzor ọ bụ ezinụlọ ndị Ajụfo na nwe ụlọ a ọ karịala otu narị afọ kamgbe a rụrụ ụlọ a na-eguzo ugbu a eji ụlọ a eme ụlọ ụka ebe a bụ nkata ebe ndị okenye na diọkpa igbuzo na-enwe mkparịta ụka maka idozi okwu dị iche iche na ya bụ obodo ebe a bụ asha eke asha bụ asha ukwu nke obodo ọ na-azụ otu ụbọchị n'ime ụbọchị anọ a na-agbakwa egwu n'asha a ọtụtụ ndị Igbo zọ na-agụ ka katọlik Ibuzor bụkwa obodo nwere ụlọakwụkwọ sekọndịrị gọọmenti etiti nakwa ụlọọgwụ gọọmenti etiti